na-eme mma onye na-agba ọrịa onye na-enye ndụ onye na-eme mma onye na-agba ọrịa onye na-enye ndụ onye ọma onye ọma onye ọma